ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke afrịka gbara gburugburu na ngalaba nke naijiria n'ime olọgụrụ nke dị n'ime ibadan n'ọyọ steeti ka ozi ọma si abịaru unu nso n'oge dị ugbu a na ịga n'iru ụbọchị nke taa ihe a ga-eji tụgharịa uche n'ebe anyị eleba anya n'ebe anyị enwe ihe ọgụgụ ya bụ site na akwụkwọ ilu akwụkwọ ilu isi nke atọ proverbs chapter 3 akwụkwọ ilu isi nke atọ m ga-amalite ego n'amaokwu nke ise wee ruo n'amaokwu nke asaa akwụkwọ ilu isi nke atọ malite na n'amaokwu nke ise wee ruo n'isi nke asaa ọsị tụkwasị jehova obi gị niile adaberekwala nghọta gị n'ụzọ gị niile mara ya ya onwe ya ga-emekwa ka okporo ụzọ gị na-elezi ezi abụla onye maara ihe n'anya gị onwe gị tụọ egwu jehova wee si n'ihe ọjọọ wezuga onwe gị ka chineke were bịa n'afọ ya gozie okwu nke a ka ọ nye anyị ndụ mekwana mkpụrụ n'ime anyị nyekwana anyị ngozi nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị mee. na ịga ihe anyị ga-eji wee mere isiokwu ma isi akwụkwọ anyị ga-abụ tụkwasị obi na chineke ọzọ tụkwasị obi na chineke chineke dị ukwu chineke dị omimi chineke kwesịrị ntụkwasị obi kwesịbiga oke chineke dịkwa n'obi obere chineke makwa mma nke ukwuu karịsịa mma niile nke mmadụ dị ma ihe mmadụ na-ekwu na ọ bụ n'ihi nke a onye na-achọ ihu chineke ma onye na-achọ ngozi ọbụla n'aka ya ma onye chọrọ ịma ya karịsịa ekwesịghị inwe obi abụọ ma inwe ihe ịlaghachi azụ ma inwe ihe ụjọ ịmara na chineke ọ ga-eme ihe o kwere na nkwa ma ọ ga-agharịpụ n'ihi na okwu na n'akwụkwọ ya si na ya apụghị ịgharịpụ mmadụ apụghị ịgharịpụgo gị aka okwu chineke bụ e na eme ọ bụghị mmadụ mmadụ nke ụwa dị ekweghị nkwa gharịpụnye chineke ekweghị mkpa mana ma kwerekwa na ọ ga-abịa na mmezu n'ihi nke a anyị bụ mmadụ anyị soro ụzọ nke chineke anyị chọọ ụzọ nke chineke ihe ọbụla nke bụ mkpa anyị ma ihe ọbụla nke na-akpagbu anyị ma ihe ọbụla nke na-echere anyị aka mgba ma ihe ọbụla nke na-enye anyị ọbụla dị e na eweteghị ezumike n'ebe anyị nọ na-enyeghị anyị udo anyị weta n'iru chineke anyị kwesịrị ịmara na chineke karịrị ihe ndị a niile elu akwụkwọ nsọ mere ka anyị mata o si na o nweghị afa enyere mmadụ n'okpuru eluigwe n'ime ụwa karịrị aha jizọs kraịst aha ka aha niile site n'aha ị ga-enwe mmeri site n'aha ị ga-enwe ọgwụgwọ nsọ site n'aha ị ga-enwe mbuli elu aha na-eweta ngozi pụrụ iche na-ewetakwanye mbuli elu dị iche nye mmadụ ebe anyị gụrụ wee mee ka anyị mata na ịtụkwasị jehova obi gị niile ụfọdụ anaghị atụkwasị jehova obi ha niile ha na-eji ụka ma ha ka na-efe arụsị ha na-eji ụka ma ha ka na-eji nke nwa dibia ma ha ka na-eji nke nwa dibia onye mgbaasị ma e, e, ndị ndị amụma ụgha letara m ma nke ọ ga-ime letara m nke a bụrụ m ama ndị ụzọ nke a bụ ụzọ ọzọ ịfụ na ha nwere obi abụọ uche ha na obi ha na-agbasasa nsa ọkwụghị ofu ebe ha anọdụghị ofu ebe ha dị ka mmiri ha ruru je ebe a ha ehuruje ebe nke ọzọ ha kwudosighị ike dịka okwute nke kwudosiri ike ọ bụ na ị na-eso ụzọ chineke na-emesi ebe a ifeta ebe a ma ileta a ma ị na-eme ọbụla nke a na nke ọzọ nwere ike ịga nke a ga nke ọzọ nwere ike ịga ịfụ na ị gaghị anata iru ọma chineke ị gaghị anata ebere chineke ị gaghị anatakwana ihe nketa nke chineke kwere ndị nke ndị nke o kwere na nkwa ma ndị nke na-eso ụzọ ya n'ihi nke a chineke na-eme ka anyị ghọta ka anyị were okwu chineke wee hiri isi okwu chineke bụ a na mm okwu chineke bụ jizọs kraịst okwu chineke bụ nkwa nke o kwere anyị were okwu nke ahịrị isi na-agụ ya ụtụtụ n'ehihie n'abalị were mere ihe agbamume were mere ihe akụ uche were mere ihe ebere anyị ga-afụ mgbanwe n'ime ndụ anyị mgbe anyị na-eme nke a na-atụgharịta uche ukwu chineke na-esokwanye ndị nke ụzọ nke kraịst na nsonye ha na ofe nro na ịgbasa ozi ọma anyị ga-afụ ihe dị iche n'ime ndụ anyị tụkwasị obi na chineke na ka ụbọchị taa ka mmụọ nsọ chọrọ ka anyị ghọta ka anyị ghara iji mmadụ wee nwe tụkwasị obi ụfọdụ na-atụkwasị obi n'ebe mmadụ nọ n'ihi na nwanne ha n'obodo oyibo ma nwanne ha nọ n'ebe ọnọdụ riri elu ma nwanne ha nwere ego ma onye nke bụ onye nke ha di ha ma nwunye ha na ọnọdụ nke pụrụ ha wee marazie na ọ bụ na onye ha nke na onye ha nke ọzọ obi ha niile n'uche ha niile ewebazie dịrị n'ebe onye agha nọ ma mgbe n'ikpeazụ mmadụ bụ mmadụ akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na mmadụ bụ onye nkuku ume dị na onye na-eku ume mbọsị ọbụla na bụ nkuku ume pụrụ mmadụ ahụ aghọgo aja o nwere ofu nwoke enyi ya nwoke kwere ya nkwa na ya ga-emere nke a mere nke ọzọ ya enye ya ego ji azụ ya na-ego eriri ego ụdị ego na nke a na-agba agba ihe ndị a niile gokwere na ngwa wesị na ebe ha bi na vileji ọsọ ọbụla ya jezie mbụ tanship ebe ya nọ nabatazie ọzọ dị ka na-enyezie ego ahụ zika o wee mezie nke omume nke ọzọ onye nke ahụ na-aṅụrị ọ tụkwasịrị obi na ya mana ihe mberede dabazie n'ụzọ onwunye nke ahụ nwụzie ebulatazie na ozu onye nke kwere ya nkwa na eji enye ego nye nke a ma o mee nke ọzọ ọ bụrụzi onye ebulatara n'ozu nkwa ha bụrụzi ihe emezu emezu obegide akwa mbọsị a na-akwanya m nwoke ntụgide onwe ya n'ala maka gịnị maka na onye kwere nkwa anwụgo nkwa niile nke anyị ekwere ekwe bụrụ ihe ala ekpochikwa nwoke aja erure niile na uche niile na nkwa niile o kwere ha niile bụrụ ihe kpochi aja bụrụ ihe efu n'elu ihe efu nke ha ga ihe mgbe ọ na-etiwe onwe ndị mmadụ si ha bụ mana ọ bụrụ na chineke ka ọ tụkwasịrị obi chineke maara mmadụ ọ bụgodị na mmadụ ka o ji jee nyere ha aka chineke maara mmadụ onye o ji ewepụta wee nyere ha aka chineke agaghị ekwe ka ya bụ nkwa daa n'aja ọ ga-eme ka ọ bịa na mmezu gịnị ka anyị na-achịkọta ọ bụghị na mmadụ na mmadụ anaghị atụ ero kama na n'isi ihe niile na ebe anyị gụpụtara n'akwụkwọ ilu ihe ọ na-agwa anyị ọsị chọtani na ọsị na chọtakwa amara na ezi uche n'anya chineke na mmadụ osite ụkwasị jehova obi gị niile adaberekwala na nghọta gị n'ụzọ gị niile osi n'ụzọ gị niile n'ụzọ gị niile esi n'ụzọ nke aka ndị gbaa esi mmadụ ụzọ nke aka ekpezi nke n'ụzọ gị niile mara ya ya onwe ya ga-emekwa ka okporo ụzọ gị niile zie ezi ihe a bụ okwu si n'aka jehova wepụta ihe a bụ okwu si n'aka jehova wepụta ọsị gị abụla onye maara ihe n'anya gị onwe gị amamihe gị niile ga-abụ nke jehova amamihe gị niile ga-abụ nke chineke ọsị tụọ egwu jehova wee si na ihe ọjọọ wezuga onwe gị wee siri ihe ọjọọ wezuga onwe gị ụfọdụ anaghị atụzi egwu chineke ha na-akpọrọ nwunye mmadụ gbuo kpọrọ ụmụ mmadụ gbuo kpọrọ nwunye mmadụ dine mee ihe rụọ arụ na ihe dịgasị ihe ruo anya anya oyi na ihe na-asọ oyi n'anya chineke tụọ egwu chineke ka na-atụkwasị chineke obi n'ahụ ị ga-atụ egwu chineke ị ga-afụ ihe mezu na ndụ gị ịnwetago nghọta nke chineke nghọta nke chineke na amamihe nke chineke na amara niile kwuru na jizọs kraịst jizọs kraịst bụ amara chineke jizọs kraịst bụ ihe ebe chineke wetara onye niile wezi na-abụ uche niile enwetago jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị jizọs kraịst ọ bụrụ gị onye ndu gị na onye uche gị gịnị ka jizọs bụ n'ime ndụ gị mgbe ịnwetara jizọs kraịst ịnwetago onyinye amara niile nke chineke nyere ịnwetago ngozi niile nke chineke nyere ịnwetago amamihe niile nke chineke ọ bụ na ịnwetabeghị nke ma na ezi ihe kọrọ gị ezi uche kọrọ gị gịnị ka ị pụrụ ime ka ị wee nata ihe ndị a niile naanị gị bịakwute chineke ọ bụ na ịnatabeghị jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị bịakwute chineke bịakwute jizọs kraịst si chineke na-edaghịwo ijegwu n'ụzọ nke gị ịgawo n'ụzọ nke aka gị isogo amamihe gị iso gị ihe niile n'anya nke aka gị si anya ịghọtago n'ọkịta ka ị nwere nghọta banyere okwu ya na-elatago iji wee fe ya ofufe hulata isi n'ebe ọbụla nọdụ ugbu a ka anyị kpere chineke kwupụtara ka ihe nye kwupụtara mmehie gị ka anyị kpere chineke onye nwe anyị chineke nke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya gị onye nyere anyị jizọs kraịst dịka onye nwe gị onye nwe anyị na onye nzọpụta nke ụwa lee ndị ori gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a ndị nke chiriri ndọkara obi ha n'oge dị ugbu a iji wee bekwute gị onye nwanyị mere ha ebere onye nwe anyị mere ha ebere mere ha mara kabie kachapụ afọ ha na akwụkwọ nke ọnwụ deba afọ ha na akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị ya eso ụzọ gị ka mara gị bara ha ụba iji wee sodozi gị sodozi ike ka mgbe n'ikpeazụ ka ha bụrụ ndị nke ya eketa oke dị egwu na ala eze gị anyị ekpe nke a mara na ihe emezuru ha na jizọs kraịst bụ onye nwaanyị amen ekele m gị nwanne nwoke na nwanne nwaanyị oge onye na-ege ntị n'oge onye nke nwere mkpebi nke a n'oge dị ugbu a kwudosi ike n'okwukwe kwudosi ike na amara chineke kwudosi ike na ngozi nke a na nzọpụta nke ị ga-afụ ihe ndịba ama dị iche iche matakwana na okwu a na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọnụ nwee akụkọ mgbaama nwee unu ndụmọdụ ma ọ nwee ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka onye nwe anyị gozie unu mgbe unu na-ebi ezi ndụ na-etụkwasị chineke obi dịka o si wee kwesị unu ga-afụ ihe dịba ama n'ime ndụ unu mgbe tutu arụ a na-agwụsị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen